Matu isi nke iri abụọ na abụọ Jizọs wee zaa gwa ha okwu ọzọ n'ilu sị e ji alaeze Chineke tụnyere otu nwoke bụ eze nke siri oriri ọlụlụ nwunye nye nwa ya nwoke zipụkwa ndị oru ya ịkpọ ndị akpọrọ ri ịbịa n'oriri ọlụlụ nwunye ahụ ma ha achọghị ịbịa ọzọ o zipụrụ ndị oru ọzọ sị gwa ndị a kpọrọ ri si lee edozisiwo m oriri m egbusiwo oke ehi m niile na anụ m niile azụrụ azụ edozisiwo ihe niile bịanụ n'oriri ọlụlụ nwunye nke m ma ha lefuru ya anya jee ebe nke ha otu onye n'ubi nke aka ya nke ọzọ n'ihe ahịa ya ma ndị fọdụrụ jidere ndị oru ya mee ha ihere gbukwa ha ma eze ahụ were iwe o wee ziga usuu ndị agha ya niile laa ndị ogbu mmadụ ahụ n'iyi rechapụkwa obodo ha ọkụ mgbe ahụ ọsị ndị oru ya edozisiwo ọlụlụ nwunye nke m ma ndị akpọrọ ri ekwesịghị ya mere gaanụ n'agbata ụzọ niile ka ha rakwa bụ ndị unu ga-ahụ kpọọ ha bịa n'oriri ọlụlụ nwunye nke m ndị oru ahụ wee pụọ gaa n'ụzọ niile mee ka mmadụ niile ha hụrụ zukọ ka ha ra ma ajọ mmadụ ma ezi mmadụ ụlọ a na-alụ nwunye wee jupụta na ndị nọdụrụ na nri ma mgbe eze ahụ batara ikiri ndị nọdụrụ na nri ọ hụ n'ebe ahụ otu nwoke nke na-eyighị uwe ọlụlụ nwunye o wee sị ya enyi m isi aṅa abata n'ebe a na-eyighị uwe ọlụlụ nwunye ma o kpuchiri ọnụ mgbe ahụ eze ahụ sịrị ndị na-ejere ya ozi ka keenụ ya ụkwụ n'aka tupu ya n'ọchịchịrị nke ezi n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ahụ ga-adị n'ihi na ndị akpọworo dị ọtụtụ ma ndị arọpụtaworo dị ole na ole mgbe ahụ ndị Farisii gara wee gbaa izu otu ha ga-eme ka ọ ma n'ọnya n'okwu ha wee zigara ya ndị na-eso ụzọ ha ha na ndị Herọd sị onye ozizi anyị amatawo na ị bụ onye eziokwu na ị na-ezikwa ụzọ Chineke n'eziokwu na ị dịghị asọkwa onye ọbụla anya n'ihi na ị dịghị ele mmadụ anya n'iru ya mere gwa anyị gịnị bụ uche gị o ziri ezi na iwu ịtụ ụtụ nye Siza ma ọ bụ na o zighị ezi ma Jizọs maara ajọ ihe ha ọ sị gịnị mere unu na nwa m ndị iru abụọ gosinụ m ego nke ụtụ ha wee wetara ya otu shilling ọ sị ha onye nwe onyinye a na ihe dekwasịrị ya ha sị ya Siza nwe mgbe ahụ ọ sị ha ya mere nyeghachinụ Sisa ihe nke Sisa nyeghachikwanụ Chineke ihe nke Chineke mgbe ha nụrụ ya o wee ju ha anya a wee rapụ ya jee nke ha n'ụbọchị ahụ ndị sadusi bịakutere ya na-asị na mbilite n'ọnwa adịghị ha wee jụọ ya sị onye ozizi Moses sịrị ọ bụrụ na nwoke a nwụwa na-enweghị ụmụ nwanne ya nwoke ga-alụ ọlụ kwesịrị nwanne dị n'ebe nwunye ya nọ mee ka mkpụrụ topụtara nwanne ya ma ụmụnne ndị ikom asaa dị n'etiti anyị nke mbụ lụrụ nwunye wee nwụọ ma ebe ọ na eweghị mkpụrụ ọ rapụrụ nwunye ya yie nwanne ya otu a ka nke abụọ mekwara nke atọkwa ruo nke asaa mgbe ha niile wụsịrị nwaanyị ahụ wụkwara ya mere na mbilite n'ọnwụ nwunye onye n'etiti ha asaa ka ọ ga-abụ n'ihi na ha niile were ya na nwunye ma Jizọs zara sị ha unu na-ehi ụzọ ebe unu amataghị ihe edeworo n'akwụkwọ nsọ ma ọ bụ ike Chineke n'ihi na n'ime mbilite na ọnwụ ha alụghị nwunye enyeghịkwa ha n'ọlụlụ di kama ha dị ka ndị mmụọ ozi dị n'eluigwe ma n'okwu banyere mbilite na ọnwụ nke ndị nwụrụ anwụ unu agụghị okwu Chineke gwara unu sị mụ onwe m bụ Chineke nke Abraham na Chineke nke Isaac na Chineke nke Jekọb Chineke abụghị Chineke nke ndị nwụrụ anwụ kama ọ bụ nke ndị dị ndụ ma mgbe igwe mmadụ niile nụrụ ya igbebe ozizi ya nwụrụ ha na-arụ. ma ndị Farisii mgbe ha nụrụ na o mere rịị ka ndị Sadusi kpuchie ọnụ ha ha zukọrọ n'otu ebe otu onye n'etiti ha bụ onye iwu wee jụọ ya ajụjụ na nwa ya sị onye ozizi olee ihe dị ukwuu nke e nyere n'iwu n'ime iwu anyị ọ si ya ị ga-ewere obi gị dum werekwa mkpụrụ obi gị dum werekwa uche gị dum hụ onye nwe anyị Chineke gị n'anya nke a bụ ihe ukwu na ihe mbụ e nyere n'iwu ihe nke abụọ nke yiri ya bụ nke a ị ga-ahụ onye agbata obi gị n'anya dị ka onwe gị iwu dum na ndị amụma Chineke na-ekokwasị n'ihe abụọ ndị a e nyere n'iwu ma mgbe ndị Farisii zukọsịrị Jizọs jụrụ ha sị gịnị bụ uche unu banyere Kraịst ahụ nwa onye ka ọ bụ ha sị ya nwa Devid ọ sị ha Devid sikwa aṅa akpọọ ya onye nwe ya n'ime mmụọ nsọ sị onye nwe anyị siri onye nwe m nọdụ ala n'aka nri m ruo mgbe m ga-etinye ndị iro gị n'okpuru ụkwụ gị abụọ ya mere ọ bụ na David akpọọ ya onye nwe ya o si aṅa bụrụ nwa ya ma ọ dị onye ọbụla pụrụ ịza ya okwu ọ dịghịkwa onye nwere anyị ike site n'ụbọchị ahụ ịjụ ya ajụjụ ọzọ